boy. laa ya ala akpọ gị martin ka ala akpọ gị bam ka ala akpọ gị akpọ eh, eh, that's if you dere na ị ga ị ga my side ka ọ my side ya ọma na gị na ya na-aṅụ ka nwụrụ aṅụ aṅụ aṅụ ihe niile a na-aṅụ aṅụ gaa ka ọ my side maka aka ntị m kụrụ gị na about ten years ago ị nweghị ike forgiveness anọla dictionary ịnọtụkwa na dis ga-ebe kwanụ mbe mbe mara mara mara ma m tetakwara in the morning ma mam ka nọ n'ụra ịghọtara ihe na-ezuzu agha ebe ego ihe ọbụla gwa gị wụrụ ime ụtọ ụwa ụtọkọ ịghọtara ịnọtụ gị ebe ya ọ ga-enweghị ọ ga-efu gị ọta nna ya na nna fonu gị okoko should let me be the first uh, to replace that your Versace sweater. Take you out of that Volkswagen Jetta, make it better. Baby, I'm keeping you warm like your sweater. Be the first to see what's on your dresser. All I see is Oscar de la Renta, wanna check her. Baby, Ngozi Obi or Look at she just a gyrator center Wanna be you got to respect her Obidogo She flipping her hair, she putting her smell all up in the air She dimming the light, she coming in close, she moving real near She flipping her hair, she putting her smell all up in the air Obidogo hey, hey, hey, hey, hey, hey, hey, set. Across the globe in the best jet. Stopping over for shows with the best sets. That can me because cash is the best bet. With that paper, you're bound to get respect. Everywhere I go, that's what I expect. But with you, I'm careful with my next step. Cause you might touch me deep with your next breath. I'm dead typical, set. Typical, bala bala. I you the way you did, bala bala. From Lagos to Kano to you make them see tanana. Baby, come and take my banana. Lock and my banana. If I for Nasarawa, I go feel your Come on. agbado di way you dey balabala ọdị ma ezigbo agwa mma nwaanyị dodo asampetele alaike m ka isi eme ọdị ma na ezigbo agwa mma nwaanyị dodo You're a typical African. You're a typical African. You're a typical African. African yo. bi yo. Amam onye eluigwe ama maka ụwago m mana onwe ndị kụrụ ka m si akụ ugbu ego ha agwụgo ego ha agwụgo ama m natawago m papa eluigwe ama m anawago m mana onwe ndị nara ka m si anụ ugbu ego ha agwụgo ego ha agwụgo chukwu menu meriwa eriwa eriwa eriwa gwagwo ego mmadụ igwu ka kpọwazie m eriwa eriwa eriwa eriwa ga-emebi ma m soro ndị were eriwa ma mama eh, obiniwe ka atọ menu ma eriwa papa menu ma eriwa eriwa ego mmadụ bụ gakpa ọzọ ma eriwa eriwa ma mama eriwa ma mama ụwa ga-emebi ma m soro ndị were eriwa eriwa ma mama o properly get am before no be property now why i dey pray make you carry your blessing shower me oluwa bless me properly i get am before no be property now why i dey pray make you carry your blessing shower me carry anointing cover me kegomudizenukosimiri atata hey, come swallow the way you are. ịgbasi nso kwesịrị ego ote bidoro tawa ego ote bidoro lowe ego ọ bụrụ na ego gị gagbuli gbapasi nso kwesịrị ego kpụrọtọrie 10 milion kpụrọtọrie 12 milion onye mesokwala ha maka ndị a na-agụkwa na bilion ahụ m enye m 5 milion ahụ m enye m 4 milion onye m soro nwe ha maka arụ na like a ka m soro n'iwe eriwa eriwa eriwa

balaba bago chop Il fait balaba bago Il fait balaba bago chop I'm not gonna be sling one night Il bago chop Il fait bago chop I'm not gonna be sling one eh. Kill them all, kill them all I'm a god in this game, I'm making them, I'm gone Lele, hasine eh, mba Mwene No mamba. Shout out to you please God make you be gone. Any rapper claiming ill and I'll go Iba. Kayu Masagutuku and it's Iba. My account shapeless, call Babeba. After much, much, one nigga don't came at last. That girl said no quarry, but you ain't came at last. Word in the street that Fino came up too fast. How the indigenous rapper from the gotta get class. They say aim higher, never settle for less. East Coast nigga, now I'm banging in the West. I teach in a eight time, what can share the next? Y'all should be afraid of what I'm gonna do next. Yeah, chum him, man, chum him, man, grab him, man. Okay, no street him, eh, man. Okay, no hood him, eh, man. Oh, wait, it's easy, don't tell no, come on. You can't stop me, man, can obago, obago. Now I'm finally here. Finally here. Say hello to the man of the year. Of the year. Hey. Now I'm finally Say hello to the man to of year. No albums, but I'm getting many and I'm giving them yes on that silly. All man, they sue me mini with really. I'm one of my team. I couldn't go there where I wanna see. Everything I touch, see I'm gone kill it. the from, but I Big things, now brand a package, kill it, kill it. See they feeling me, see they go moon, I I believe in it. Two years ago, myself. Two years later now they introduce themselves Some they wonder, get a tie, suit yourself Pull over you got caught, one sue yourself Okeleke, okeleke, my guys na bakeleke Lebelu, mebele, sina mpepo kachakeleke Sinku wa kelekere, leze mkekelebe Eburo mocho, mananga nebu wa kebe Ise ha, chome man, chone ah, man, gabi ma Oge no street eh, ma, oge no hoodie ma Owe oh, eh, biti, easy no telo koko You can't stop me, ma kan obago Obago, oh, oh. hey Now I'm finally here, finally here Say hello to the man of the year, of the year. Hey. Now I'm finally here, finally here. Say hello man to of year, year. Ife bala baba go Ife Ife bala baba Oh, Eberifu. Oh. Ajonwa, now swing the Igbo. When they ask me, I say I do it for my people. Half for my Sempino, why you rappers in Igbo? See, I will know Jesus, now swing. Now I'm here, it doesn't understand. You know they can't be me now, they looking for my bed. I climb the ladder, now I'm on the king that is sitting on the throne. it's all about choice, Nwa chọrọ, ọ gịnị ka ị chọrọ mewe mmewe? Baby, oh. nwa tomato bụ omume nri chọrọ ka m na I go like you make you do that thing again Make me a new dance tingalingaling Baby, Asa, ah, pasa, tingalingaling Baby, uneme munata umupoli, poli Sweetie, asa yo, munata mulili Akameshiri ọba, shiri ga chicha Ọtakwuru mmemme Ihe nwa niile Cause it a got Baby to the left, baby to the right Baby, you're my song, The way you dey wind your waist, the way you dey think ololo make men dey grace I, I know say life no dey rise and beans take it gently, softly, softly, baby. Ogadimma, hey. mm. Papa no dey bring money for house. I, Mama dey sell pure water for go slow. I. onyinye chukwu na 15 years old street boys are eyeing conductors are flashing hey, ekene chukwu eh? the younger brother is talking gambling and fighting and causing confusion for street i i know say life no dey rise and be steady gently sofri sofri baby ga dị mma ah. onyinye chukwu The way you dey wind your waist, wanna wind your waist. I, the way you dey think kololo make the men dey trace. I, I know say life not a rise and be take it gently, softly, softly, baby. Oh God in my, hey. Everybody want to live happily. I, everybody want to be VIP. Very important personality. But hope you know, say all fingers are not equal. baby Juliana Basharanyadi hey. I wish good morning go stay forever I wish say night in know go come I wish I can fly high to the sky What goes I never come down But sister, all got in mind Onyinyechi The way you dey wind your waist no no make men dey craze. I, I know say life no dey rise and mistake it gently. Softly, softly, baby. Oh gadima in my, I, as him no God in my money, my brother. Oh, nwatakịrị nwanyị ọmarị mma emedala m obi m otu nwatakịrị nwanyị ọmarị mma emedala m obi ma otu nwata otu nwatakịrị nwanyị ọmarị mma emedala m obi m otu nwatakịrị nwanyị ọmarị mma emedala m obi m nwata bụ ife nna-eli o obu ife nna like na-egene mkpụrụ iru ya o ị na mkpụrụ obi ya o nwata bụ doctor's prescription three times in a day vitamin syrup baby baby o oh. ibi ife nneli nwanyị nwata misi ibi ife nna like nọmba 1 bụkwa n'ijula ejunu ihe nne nọmba 2 bụzikwa ukene ibi o oh. nkene nwanyị

ancha bụ ndị mgbaji aka ịpụtakwa uh-huh. ka isi etikechiwe uh-huh. ancha bụ ndị egwulegwu bebi bebi bebi o oh, ibi ife nneli nwanyị nwata misi ibi ife nnala nọmba one bụkwa n'ijule junu. ihe nne nọmba two bụzikwa n'ibi ukene ibi ife nneli I'm ready to spend all my money just to get the taste of a waste. off crazy when you go down, you go come and zip. But that to me, like say I be your chief. Cannot forgive fair but you know I don't be tip. Okay, let go the man. Hey, filo, if you know one corporate, I be casino. Even no be hakapilo, milk industry, kesi nyapilo. Lele, chori me besi. But I need room, can't go get AC. Spending ego, can't bulldoze in a high C. If you want your own share, make you test my vitamin.

baby, ma vitamin C. Oh yeah, yeah. my vitamin C. Baby, baby, my vitamin C. Let's go. When I look into your eyes. Now I realize, I realize when she do the dance, me I recognize, recognize. Now me I don't dey fantasize, fantasize The way she boogie down, they remind me of Egu Jigida, my Beyonce, Paramu Jigida. Ah, you sure them heavens, I'm one fuck up with heavens. Baby, can't you see? I wanna lick you up like a vitamin C. Ah, you sure them heavens. Uh, I'm more fuck up heavens. boy, baby can't you see? Uh, I wanna lick you up like a vitamin C. boy, my vitamin C. boy, baby my vitamin C. I go boy, my vitamin C. Uh, ah, you sure shit, I not go guinea, I not go shit, I not go guinea, I not I I you can't hide on the shit. Ready or not, yeah I you can't hide on the shit. Ready or not, yeah I you can't hide on the shit. Ready or not, you can't hide on the shit. one day down Every time you talk trash, poor Is it and cry anti Maya no neighbor? When we show the people them pull I'm over. like a chameleon. You put me in the spot, I carry on. I bless them hunters like Marion, and I never give my medals back. Even if I dope to get it, you need the gun to get it. I'ma spit, spit, spit till I flood your ground so you can swim in it, till you're feeling it. more Motombos, you can drown in it. Since there is no stopping it, my style so strange, no copping it. You can do a headstand when you popping it. When my pants go south you can help from it. You can duct tape your mouth on top of it. So when I move, you move, just like that. So when I move, you move, just like that. So when I move, you move, just like that. Ah. them so naiva, naiva, We're balling like if I, like if I play right now. Imagine if I cut through the smoke and pass through the river. Ah, them so naiva, naive. We're in like if I, like if I play right now. Imagine if I cut through the smoke and pass through the river. Ah. I don't come again, I be one stop them sir. Anako gini, anako shit, anako gini, anako shit, anako gini, anako shit, anako gini, anako shit. Ready or not, get I come, you can't hide on a shit. Ready or not, get I come, you can't hide on a shit. Ready or not, yeah I come, you can't hide on a shit. Ready or not, yeah I come, you can't hide on a shit. Let's one neighbor down neighbor. Every time you talk track neighbor. Is it bank cry anti my no neighbor? but we show the people them pull over, pull over, pull over. Can't cry ya. It went pack, pack, pack, pack. Them sack. Big game. Big up to all my and the guys. It's Yafa Ngene. On my world, Clive last born. Ta-da! Choo-choo, got time to enjoy yourself oh. ka ije kpoli ndụ polindu. ndụ ka ije kpoli ndụ kpoli ka ije kpoli ndụ kpoli make out time to flex your money yeah. party dey rock no time breakers kiss kiss kiss kiss catch me if you can ka ije kpoli ndụ polindu. ndụ ka ije kpoli ndụ kpoli ka ije kpoli ndụ kpoli make out time to enjoy yourself oh. ka ije kpoli ndụ polindu. ndụ ka ije kpoli ndụ kpoli to plenty your money. Eh. Party the rock, open boys see they blow. Eh. Party yeah, the see they blow fire. Eh. Party the rock, open see they blow fire. Party the rock, yeah, the see they blow fire. Party for my village, oh. Everybody will run some Party the rock n'obodo anyi Party the rock n'obodo anyi Party the rock for my area oh everybody will us up yawa Nigeria music don dey go obodo Igbo ah. African music don dey go all over the world You call us for high life You call us for hip hop You call us for rock oh You call us for Rambio And oh, they dance for Sokoto And they dance for Toronto They scatter everywhere. For your dance with your baby, Celebration time, make we jolly. Umunem puhani no kere. This one now is Olingo style, yeah. mr the whiz boy abia kwala no eh. Kaije bolindu bolindu. Kaije kolindu bolindu. Kaije kolindu kolindu Make out time to enjoy yourself. Oh. Kaije bolindu bolindu. Kaije kolindu bolindu. Kaije kolindu kolindu Make out time to flex your money. Jide She begin to dance kwa krikwa. She begin to dance kwa krikwa. She made the dance This life ukukwe kwa krikwa. All the boys are now Baby ka ije na kibari ọkwa. Kanta gị shewu na pepe soup. Ugba na bacha gwọrọ oh, Baby,

da kunganga kunganga a chai everybody go live one na i'm ee. Eh. this beat wakala jide ko something come ta dai ai bando mando ma igiri ke ta kwa ene na na shina ipo kondo kan do kya ai oda jinji bi wana make you no mental the battles, have a toast to the good life. Nabania, Nabania, Jackie Fukwanu Nabania, Nende, Kakiripo, Asisa, na Iga Marido Nyembu, Iga Lachakwanumbu, Otingo, ezigbo Ezikwebu, Ego Kage Kuririobu. Tonight is gonna be the best night of my life. So raise your bottles, have a toast to the good life. Some champagne for myself, so ladies, plenty, plenty for myself. Ha! Making a shy yo, cause no why yo, I can't deny yo. Iga onye Yeah. Ị ga-alachakwanụ uh-huh. oti mkpu na-akpọ ezigbo ego ego nke a ga-egwurịrịrị Baby girl, I know you see double. Drunk like a skunk, so I don't want trouble. Uh, I'm just trying to have fun, cause the best of the night is yet to come. Tonight is gonna be the best night of samosa If you dey na samosa eh, baby If you dey na samosa If you na samosa If you na samosa eh.

you want to sit down there look ọgaranya everybody wanted to be a big ọgaranya nobody want to sit down there look ọgaranya my god dey bless me agaria bụ nwa nọ fọzụ bụ sasọmi igba anụzuo oh. ọkafọ ọnwa oh. ojoto eh, sameka ọfọ oh, ọrịfọ respect ebuka okafor na nna oyibo bend your matu Oh, you sa make out for I respect Ebuka sa make out for I respect o ka fa na no Jose. And now we got the money out there. Eh? Yeah, we the winning big dangote. Eh? And even in the Rubote. Eh? eh? And it's okay. They're trying to bomb me out, I'm like, no way. Now they hire me like I'm propane. We go hard from Guinea to so big. not eh? Oh, oh, oh, oh One day all of our body. Can't you see money piling? Can't you see the chicks whining? I'm speeding in my Audi. One all of body. Oh my God, oh oh oh oh oh my God, oh oh oh my God, oh oh oh oh oh my God, oh my God, oh oh oh oh oh my God, oh oh oh my God, oh oh oh oh my God. Switch, switch, switch, style up. I want your money pile up. That's what they say when I'm about to sign up. If time is money, guess I'm in the lineup. Okwego, Anako, Ijidenku, Oyalienko. So fly, I might rob myself. hating on me? Hang yourself. I ain't not gonna get get go. I go. I eh. oh, oh, oh, go. Eh. Can't you you see the chicks whining and speeding in my Audi? One day over body. Can't you see money piling? Can't you see the chicks whining and speeding in my Audi? One day over body. Oh my God! Oh oh oh oh oh my God! Oh oh oh my God! Oh oh oh oh oh my God! Oh my God! Oh oh oh oh oh my God! Oh oh oh my God! Oh oh oh oh oh my God! na-ata ego nke ego anyị na-ata ego nke ego nke nke simu ei simu gara iru ei ihe bụ na nga buru ei nwanne bụchi Dai me bife, dai li bife Ma mana popia via con noi, ehi When put zero, ehi When put zero, when put zero, ehi Dai li bife, when open put zero, ehi Put zero, when put zero, ehi Dai When When ribe Got money in my bag, got the vision, the mission. Now with that you could be mine. Let's dance tonight, bring the party alive. Cause you and I, let's do it alright. When the booty roll say you ọ bụ Kelege, eh, eh, I like him, eh, the way you bounce, Sharp and a low electronics, more the flat on wine. Draw my <laughs> homies to be honest. If you name me now, massive man, I understand. Now see your body now, Solom. A syndrome now, your na now. Just because the truth of the matter, but no cooking now, bless me. It's dance, I broke, I'm teacher. We can start with a dance, can you on your tally? One more, but ninja guy, must your finger, cause you're back to the bone. Blown up, but we don't demand, working, I'm you're cooking, all in, all

na-atụgharị anya mụnwa na-achazikwa anya kwuchie m ụzọ m wụlụ gị anya megharịa ịchọrọ last Friday ejikwa me I dey give advice nice save your last card eh, buy before you use am buy another kiss in your car want to know the kind of things you like I want Adamu ya na Kavali bụbụkwa na anyị na-enye nsogbu na Miami Soweto Las Gidi Right now na Karo dey look for me and right now the show promoters looking for me Till run down is everywhere dem still dey wonder Still dey hate I tell my God I know dey bother Back then dem be tell me say make I come out Right now my music dey bang for their dumb out They bang for that donuts. Right now, me and my guys, we chilling on top. The money, they pile up. The money, the money, they pile up. Yeah, then they wind up. Oh, yeah, see everybody done they line up. They line up. Mana machi, ife mu ibu basachi. Mana machi, ife mu ibu basachi. Mana machi, ife mu ibu basachi. Mana machi, ife mu ibu basachi. Mana machi, ife mu ibu basachi.

evil Pache pache gita E ay de evil zi dati Ena mati ki selection of Nigeria's hottest DJs.